David Nayoka, I want to know what's up. Onye jekwere n'ikpu nwa ọgaranya. Onye jerekwe n'ikpu nwa ọgaranya, ego ka nna enwebe iji wee relizie ya. Egwu a ka nka na-alụ before God and man na studio na o wee na-anụ na onye firi na ọka m nwee ego na-arụ egwu a na studio na nọchi irelize nke taa nke echi. Mbọchị Flavour nụrụ egwu anụwa, ọsọkwa ya ụsọ, sọkwa m ụsọ, ka ka o si nụ a nna bata na Toscana, ịghọtago, mwa ịbata na Toscana ahụ ka m kwuo egwu nekwa ka Flavor tukwu nchọpụzie the opportunity kwuo egwu ahụ ọ ga-emeche na-achị azụ post onye iru akwụkwọ mgbe o jee Portugal ebe a na ya na Ben Alokwu na na-eli breakfast o postu ndị na-ayọ ụka I want to know what's up onye jekwere n'ikpu nwa ọgaranya egwu a bụ onye kere ụwa lekwa ikpere m n'ala chineke ịdị mma ka mụ ayuzu I can't even remember the self na oyitewe progression baby na yoke ihe m na-ayọ bụ ọgụgụ isi na ọgụ nwa egwu a gosi anyị ihe mere ọ ji bụ ụgwọ a nwe egwu anụnwa gosi anyị your evidence ọ bụ ụgwọ avụmụzọ mewu ihe dị n'egwu a I will render public apology to you ozugbo m bidoro egwu a m ga-egosi unu ka ndị mmadụ si kwụrụcha ọtọ onye eje n'ekwe onye eje n'ekwe onye eje n'ekwe n'ịbụ ọgaranya ụwa niile jụọ ya ijele of Africa ọ batala Enugu steeti on July 18th 2023 ọnụ ofu ihe m na-agwa gị ma gị nwa ma ndị anụ unu niile unu anọ bụ ka unu marụkwa na onye ala nwụrụ nwanne mbọchị igburu onye ala n'ụzọ ka ị ga-afụ na ụmụ nwanne anọ onwekwe na-aba uru n'ala Igbo ndị ndewonu ụmụnne m ndị Igbo ndị ọma njem anụ ekelekwa m unu ebe si ewetara ụlọ ozi a bụ n'ụlọ ozi ndị sim dot si ha asịrị fm aka nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo a ị na-ahụ n'iru ebe a bụ ihe onyonyo gbasara okwu a na-esere ụmụnne anyị abụọ ndị na-akụ egwu kedu ndị na-ekwu maka ha otu onye n'ime ha bụ nwanne anyị nwoke onye nke ama dịka ọgụgụọ eze yok ọgụgụọ eze yok bụ onye na-agụ egwu high ya bụ onye ahụ gụrụ egwu ahụ a na-asị ara nke dị mma ara ụmụ enugwuo nke gbara dị mkpa nke ụmụ anambara nke kpọrọ isi n'ala nke ndị imo steeti ihe nke na-agba mmiri bụ nke ndị abakaliki kedu onye ọ na-esere ya na ya onye ọ na-esere ya na ya bụ nwanne anyị nwoke nke ọzọ bụ onye na-akụ egwu ogene na-akụsi ya ike onye nke ama dịka janka amani kedu ihe na-esekwaranụ mmadụ abụọ ahụ o nwere otu ihe onyonyo nke ọgụgụ eze yọkụ mere n'ọnwa gara aga bụ ọnwa septemba ebe ọ sị na na egwu o dere egwu ọ gụrụ na o nwere ndị chọrọ ịnapụ ya ya bụ egwu ma wepụta ya n'ihi na ya ejighị ego kedu egwu a na-ekwu maka ya egwu ahụ na-agụ ee eh, onye jekwana n'ikpu nwa ọgaranya polisi kesi esi n'ikpu nwa ọgaranya onye ejekwana n'ikpu nwa ọgaranya ya bụ egwu mgbe o mere ya bụ ihe onyonyo nke o mere n'ọnwa gara aga eh, n'ihi na ọ kpọghị aha onye ọbụla na ya bụ ihe onyonyo o mere o ji wee bee arịrị ọtụtụ ndị mmadụ chee na ọ bụ eh, nwanne anyị nwoke bụ Flavour Ijele one of Africa ka ọ na-ekwu maka ya maka na tupu o mee ya bụ ihe onyonyo o nwebuola otu ihe onyonyo Ijele zipụtara ebe ya na ụfọdụ ndị mmadụ o nwere ndị mmadụ ya na ha nọ na-eri nri ebe ọ gụrụ ya bụ egwu ọ si onye ejekwala n'ikpu nwa ọgaranya nke ahụ bụ mbụ ọtụtụ ndị mmadụ ji wee nụ ya bụ egwu mana n'ihi na ọgụgụ eze yok akpọ ya aha mgbe o mere ihe onyonyo ahụ o mere n'ọnwa gara aga ọtụtụ ndị mmadụ echee nọ flevọ ka ọ na-ekwu maka ya mana ọ bụzi n'ikpeazụ a mkpụrụ ụbọchị ole na ole ka nwanne anyị nwoke nke ọzọ bụ ee eh, Janka Amani meziri ihe onyonyo nke ya wee wepụta o ji wee saa ọgụgụ okwu ahụ o kwuru na ya bụ ihe onyonyo o mere ka anyị nọzi wee mata na ọ bụ ya na Flavour bụ ihe na-arụ egwu ahụ ọgụgụ ji maka ya wee bee akwa arịrị na ya bụ ihe onyonyo o mere ọ si ọgụgụ na onweghị ka egwu ahụ si wee bụrụ egwu gị o wee sị na ka ya na egwu ahụ si wee jee bụ na na o nwere ụbọchị ya gara ịkụ egwu na ụlọ oriri na nkwari nke nọ na steeti Enugu ama ama dịka Toscana o wee sị na flevọ nọ na ya bụ ụlọ oriri na nkwari ụbọchị ahụ ya wee hụ flevọ ya na ndị egwu ya so ya wee were egwu ahụ Flavour gụburu eh, Baby na yoka I want to know what's up ya wee tụgharịzie ya bụ egwu wee sị bebi na yoka I want to know what's up onye ejekwana n'ikpu nwa ọgaranya o wee sị na ya na ndị egwu ya agụcha egwu ahụ otu ahụ e wee mechakwanụ ọ bụrụ na ya bụ egwu nke ya na ndị otu ya gụrụ masịrị flevọ. bụ nke mere Flavour ji wee mezie ihe onyonyo ahụ o zipụtara nke anyị niile hụrụ o wee sizikwanụ na o mechazịa ee eh, ya bụ ihe akpọtụwa ọtụtụ ndị mmadụ hụwa ya bụ egwu n'anya na ya nọ nnọọ nweta oku ekwentị bụ fon kọl o wee bụrụ na ọ bụ ndị ọrụ Flavour na-akpọ ya wee bụrụ na Flavour chọrọ ka ya na ya mee egwu ahụ o wee sị onye ka ya bụkwanụ Flavour icheta ya wee hụ ihe ya na-eme n'anya wee chọọ inyere ya aka o wee sị na otu ahụ ka ya na Flavour ji wee bido kwadowe ihe gbasara ya bụ egwu o wee gakwa n'iru wee sị ọgụgụ eze yọk na ọ sị na egwu ahụ bụ egwu ya ya weta ihe akaebe doro anya nke onye ọbụla ga-eji amata na na ọ bụ ọgụgụ bụ ihe nwe ya bụ egwu mgbe o mechara ya bụ ihe onyonyo wee zipụta ọgụgụ na onwe ya e, wee sakwanụ ya ya bụ okwu ihe onyonyo a niile ka anyị ga-ekiri n'ebe a ma nkwucha okwu a na-ekwu ugbu a kedu ihe ọgụgụ a sara ya ọgụgụ o wepụtara ụfọdụ ihe onyonyo ebe dị iche iche ya gụrụla egwu ahụ na mmemme n'afọ gara aga bụ afọ 2023 dịka ọgụgụ o si wee kwuo mbụ eze yọk ọ sịkwa na ihe ahụ eh, Janka Amani na-ekwu na ọ gụrụ egwu na Toscana mgbe flevo bịara na ọ bụ n'ime afọ a bụ 2024 ka Flavour bịara ya bụ Toscana a na-ekwu okwu ya ma ya bụ egwu na ya agụwala ya bụ egwu na mmemme kamgbe afọ gara aga ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche gị kpụdobe nso ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyonyo niile ma nụ ka ha bụ ụmụnna anyị abụọ si wee kwuru ọnụ ha na okwu egwu a nke na-esere ha ya mere a sịla na Solex si kama lere onyonyo ya the people of Igbo land n'ebe anyị ekene m unu once again apụtakwa m na soshal midia. And I want to tell you people in social media and again, I don't know what I have done to people. Instead of them to lift, lift me up, they always try to bring me down. People are spraying me money, forgetting that I'm working with men. I pay them. I hustle for my own poor life. I'm the last one of my parents. But I'm just like the first son of the house because things are not okay for my parents. They had it all I am. we see Jehova wee sị aka mụ abụla zbon wee mee see egwu sinsi of nuwa n'ụwa na-anọ time taim m ga-eri ahụfụ nta people are saying I'm mind here. I complain about somebody before in TikTok and in the world. The boy, Bulgonia, the humble, busy, bomb, one day. They could tell him, Simon, you see, he will be adị m sọrị ka mee ihe m kwesịrị ime o mere ihe o kwesịrị ime obi dị mụ na ya mma ihe m na-agbazi mbọ na anakarịrị izi egwu oge jizi mee kọntentị ọbụ ọzọ ịchụwa ya nwa m na-achụzi kedu egwu m ga-akụ ka disbọy enwe ihe ọ ga-eme ọ bụla ọganiru o si n'aka m aba mụwa si n'aka ndị ọzọ aba kọsọ ọ bụrụ unu nwa bụ ụmụ igbo na unu nwa bụ naijiria enyere m ka nri abụkwanụ m onye uamaha pọọ onye mgbu ka m mana enwere ihe na-ewute m ji kọmplen biko achọrọ m ka igbo niile naijiria niile n'ụlọ ọnụ m na nke a ọ na-ewute m na ntacha afọ dịka mmadụ ya bịara ya biko ụmụnne m chukwu okike Obioma chukwu kere nwoke kee nwaanyị kee nne kee nwa leenụ ka nna ya ọrụ ụmụ igbo nchi ya unu ihe enwere egwu relizi na steji egwu ahụ ka m receive call mmadụ si from mgbago kpọọ m si m na enwere ndị na-alụ egwu a na studio na ka ha relizie ya maka na m ejiri ego biko nke nyere m aka mma agụrụ na egwu a egwu a m gụrụ onye na-ekwe, onye na-ekwe. onye na-ekwe gị ọgaranya egwu ahụ ka m nọkọta n'ime ihe a bụ egwu a na-agụ onye kere ụwa na-ekpe ikpere m n'ala Chineke o ịdị mma ka m tụgharị wee gụọ ya otu a ka m wee tie ọ dị ara kwụ ọtọ ihe awarụ ụmụ enugo ndị mmadụ na-eyuzi ya mgba nkịtị onye jerekwe n'ikpu nwe ọgaranya ego ka m na-enwebe iji wee relizie ya egwu a ka nka na-alụ before God a man na studio na o wee na-anụ na onye firi na ọka m nwee ego na-arụ egwu a na studio na nọchi release ya nke taa nke echi ha na post ihe a biko anywhere you hear this music is my music they just want to take it from me because I don't have money you people should fight for me and tell this young man he has money he has not helped me since all these years I've been suffering for myself them should leave my part. away. They have made it. I'm still coming up. They should leave my part Umi gbakwuo unu m ọnụ m. Kwuo unu m ọnụ m. Onye na-agụ egwu a ma onwe ya, ọ ga-anụ ihe a. Because na ọ mara na m ga-emecha wee nụ ya. Ọkwa onye nọ nso nụrụ isi eze wee gwa mụwa bụ onye ọgụgụ a. Biko mụwa bụ eze ya ọkụ. Aka arapụ ụtọ. Kọmọbọdụ jọọ. Nobody fit check am na God do am. Ụmụ Igbo kwuo unu m okwu mgbe ọ ga-ada. thank you all chukwu gọziere m ebu m isi anị ehe ọkụ ikirichala nke ahụ ihe onyonyo nke a anyị kiriri ugbu a bụ ihe onyonyo nke mbụ bụ ebe ya bụ ọgụgụ eze yok nọ wee ebe akwa arịrị nke mbụ ahụ o bere e, etufughị oge ka anyị nyekwa anya n'ihe onyonyo nke ọzọ ebe e, ya bụ janka amani nọwọ esa ya okwu ka m bịakwanụ igbo bụ igwe ekene m unu e, maka ndị na-amaghị onye unu na-anụ onu ya bụ Janka Nweze onye ogene aka ogene Janka Amani aka egwu ogene je ego ụka wee na-asị unu biko ka unu nyetụ m obere ohere ka m kwuo ebe ọ nọ wee jide m maka onye na-ekwu oke ọhịa eburu agafe ama nne ya ọ na-adịkwa mma mmadụ imegbu onye ọka ebe 27th of last month septemba ee ka ofu nwa egwu mkpọ m si m na egwu anyị na-arụchazi arụcha wite onye nwe dị egwu original person nwa egwu ka a fụrụ ebe onye ọzọ nọ na-agụ ya na-ada nanị si na na na ọ nwere onye na-agụ egwu ya somewhere ya adị m aghọtachi ihe ọ na-ekwu mbịa nso ka mba mara ihe ahụ irute nso ọbụla ọgụgụ na-ada na na-akpagbuo ya na a na-eme ya na akarịrị ya na emeru nke a mee nke ọzọ maka na na onweghị ego maka na na nwee ego na aka nwe mmadụ nkiriche ya ihe o ji wute m bụ na gbata gbata gbata erutezie nso ọ bụ mụ na ọgụgụ ka a na-ekiri jekwe nche eke n'ilu akwụkwọ niile afụtanube m n'ilu akwụkwọ bịa bịa na ọ na-ada mụ na okeke ma na ọ na-ada mụ na oke afọ ihe ọ ga-eji mee na-emechekwa na-eme avoid mana nke anụnwa gbagote nke anụnwa abụrụ ihe m ga-agbanwe nkịtị ọ na-emebi ụmụ nnukwu ihe ee mgbe cheki ya bụ egwu ọgụgụ si na e, e, e, onye ejenekwe onye ejenekwe onye ejenekwe na igbu nwa ọgaranya mgụkọcha ihe niile ọ kọrọ ebe ahụ ide anya n'iru akwụkwọ kịta ị ga-afịa egwu release na steji egwu ahụ ka m receive call mmadụ si from mgbago kpọọ m si m na enwere ndị na-alụ egwu a na studio na ka ha relizie ya maka na m ejiri ego biko nke nyere m aka mma agụrụ na egwu a egwu a m gụrụ onye je na onye onye je na ọgaranya onye ya ọ dị smooth na ntị ịghọtago mana ebe o ji kacha wute m bụ na ọgụgụ bụ nwanne m nwoke abụ m onye obi eh, ụmabi uji ọgụgụ bụ onye obi na-agụ uji ee eh, ndị egwu niile gbakọ kịta na ndị live band ihe niile n'enugwu a na a na-eme na ọgụgụ ka m gachi na ede m mmanya m ka ndị denye ọma amịrị mgbe mpi anwụ sometime some mons bak ama m ihe m mere ọgụgụ ee eh, gbakwute ya akọwa ka esiri nne abalị ọ dịka akwa nri mana ihe a ga-ejikwa okwurukwe ekwukwe ya ịghọtago ihe m mere expect bụ na ọnwegodi ihe na-ewu ọgụgụ iwe ịghọtago ọ ga-eji bịa ọkpọ ọnụ m anyị ekwuo ọgụgụ akpọọ m na fon ọ ga-ekwu anything mana ebe ị na-achọ ka eme ya n'ime ụlọ ka apụtazie n'ilo ka agwa ndị mmadụ ihe mee ịghọtago ihe ime kịta na anụwa dịka mmadụ izode mmadụ ibi okwu na-etikwe mkpu n'ilo ihe anụnwa dịka mmadụ ịtụde mmadụ ịbịa mvọ na-etikwe mkpu na-egbuo ya maka na ọchịchịrị dị na ka anyị tinyezie ọkụ ka igbo bụ igbo kirie ihe na-eme biko na geenụ ntị o nwere egwu Flavour gụrụ mgbe gboo a na-agụ bebi la ya ụka I want to know what's up anyway chilenta bebi de kos kasala bebi mo la ya ụka ka m bịa bịaba gụgharịa ịghọtago si ee eh, eh, bebi la ya ụka I want to know what's tiezie koros onye je na igbu n'igbu nwa ọgaranya ije n'igbu nwa ọgaranya na a ga-atụ gị nga onye je na igbu n'igbu nwa ọgaranya biko na zelụ zelụ zelụ igbu nwa ọgaranya onye je na igbu n'igbu nwa ọgaranya bebi mo instead of like agụzi gbawa mmiri mbọchị Flavour nụlọ egwu anụwa ọsọkwa ya ụsọ sọkwa m ụsọ ka ka si nụ ya nna bata na Toscana akpọ m ka m egwu Prince of America bata vidiyo ya niile dịcha ịghọtago mwa ịbata na Toscana ahụ ka m kwuo egwu na-ekwe ka Flavour tukwu ọ bụrụ ọ bịara ibe bịa planụ e, e, e, bere alụmpịa nchọpụzi eji ọpọchuniti kwuo egwu ahụ ọ ga-emeche na-achị azụ onye iru akwụkwọ mgbe o jee Portugal ebe a na-eyi ya na be na alụkwu na na-eli breakfast o postuo ndị na-aya ụka I want to know what's up onye ejekwere n'ikpu nwa ọgaranya ije n'ikpu nwa ọgaranya ọ ga-atụ gị nga onye ejekwele n'ikpu nwa ọgaranya bebi mo gbawa mmiri bebi mo gbawa mmiri start sweating gbawa mmiri charity kọmentị na-aga ụmụ Igbo ya jụwa na ha egwu a ọ ga-afụ gị afụkwa na onye ndị mmadụ like down na somebody like Rosewood mekwa vidio sendịkwa n'iru akwụkwọ nchọkwu nyelmaka tag ya flavor ama ka mmalụ oge ọ ya drọp egwu a maka egwu a kalie egwu mana ụfọdụ aghọtara chagodu m egwu a na-ege ntị ikpu nwa ọgaranya na ọ ga-atụ gị nga onye ejekwana n'ikpu nwa ọgaranya bebi m gbaba mmiri biko shigba flevo ka emelụ m igbo egwu anụnwa na kọlụ daa na fonu m ọ bụ na ọ ga na-agbọ na o ziri ozi ka agbọ onye ka m bụkwa na inweta atenshọn flavor onye ka m bụkwa na ibi ebe flavor nọ ee eh? oke ejezie de anyị na-alụ dị egwu arụchaghị egwu wute ego niile etie ihe niile etie sleepless night for months ọgụgụ ekwuo n'okwu eh? mana ewu na ọkụkọ nọ n'obodo a mana ndị nnukwu ndị egwu acha bụ ebe nọvemba ọktoba ka ha jee release egwu ụmụ igbo ga-eji gbaa disemba ọ na-eweta aka ebe septemba ọgụgụ ifta all of a onwe gị pianani isi na a na-emegide gị na ịbụ nwa ogbenye na imere ihe na igbo bụ igbo kirie nunu m na anwụ nwa na abụ m nwa dangote wee na-akụ ogene na enu moto m ji eji igbo abụ m nwa dangote wee na-anya moto mistọ ọ bụ iti moto nke anụ nwa kịta na nchọkwa moto ọzọ chata na abụ m nwa dangote na-eme ihe ya niile chetakwanụ na enwe ihe mere egwu anụnwa i have over 13 persons na-eri nri n'aka m maka ikegbu ibe ọgwụ ndị na-eso ụzọ ya ee eh, agụụ m akwụkwọ abụra maka naijiria si dị I have my double degree in philosophy ọgwụ na-aghọta from Urbana University Rome Italy and University of Ibadan ee eh, mana abata afụ ka obodo si dị ọbịakpụ na nna m kpụrụ ụzụ mụnwa na-akụ ụzụ na-akụ ogene ọ sọkwute ma asọkwute ọ fịara alụ mụnwa ibe bakwuwe ogene mana nne m ya ọ na-aga nne m ya akwụwala ogene ogene nwee owu jee cheke nke esi ndị ogene seven years ago chekizie nke ogene dị kịta tinyekwe na ya na anịkwu mfụ kwu mmalụ ka ihe niile si wee dị ka anyị ghara ijekwana na nke ahụ ka anyị ghara ijere na nke ahụ ọgụgụ ifuru onwe gị daa na anị kwụsị ọrụ na ihe nna ayọ bụ ihe nna ayọ bụ ọgụgụ isi na ọgị nwanwe egwu a gosi anyị ihe mere ọ ji bụ ụgwọ anwe egwu anụwa gosi anyị your evidence gosi anyị your particulars gosi anyị your details mere o ji bụ ụgwọ anwe egwu anụwa ọ bụ ụgwọ avụmụzọ mewu ihe dị n'egwu a I will render public apology to you mana ọ bụrụ na ọ bụghị gị nwa ọ bụrụ na ọmụ mụwa vụgo ụzọ just come out and render public apology to me ma mmejọnụ gị na ebu my brother ihe a bụ ihe ekwesịghị ije ọsụ setụlụ amikebụl n'isi aja mana ebe ivi ya fụta ilo ka emezie anyị ilo nwe na-ayị ụmụ igbo ebe ọ bụla unu nọ ee eh, onye ọbụla tinyere ọgụgụ aka lese kịta na ọ na-afịa ahụ ịchọta ebe ọ gụrụ egwu ọ bụla nwere ya na fon ya enyiwe biko tinye ya aka ka o nwee ike wefụta ya bụ ihe ka o nwee ike wefụta egwu ahụ ọkwụnụ na-aghọta ka o gosi ebe na ebe ọ egwu ahụ ọ bụzi na ovu m ụzọ mewu dị n'egwu ahụ tinyere aka mana ọ bụrụ na ovuo m ụzọ mewu ihe dị n'egwu ahụ na nwa abịa bịa tinyelu m aka na tata bụ the 14 day in the month of October ee eh, ka nye 7 days from today ka anyị kaụntụ ya ọ gazie ọ bụrụ na okwu okwu na o meghị ihe ọbụla ị mazie na ọ na-achọ m okwu na na ọgụgụ a na-ekwu na iwere egwu mmadụ na-agụ isikwa na aratist bụ ebe tinye ego aka ejekwere n'ikpe nwa ọgaranya dọsa mọda gị otu isi mee ya n'iru akwụkwọ dịcha swit daa na anị onye ọbụla kiri ya chọwụ ya ga-eme gị ozugbo ozugbo ọ dịcha dị smooth mana gị ekwentị ya bụ atist ahụ esi na ọba baba tinye ego aka ka m na-agwa kịta wee na-asị ya amakwa m na ịbụ okenye o nwekwe ka okenye si eme ihe okenye adịghị ekekwa ikpe n'ọnụ ofu onye mgbe nụrụ enwe ka egwu anụnwa chi dị ị ga-emebi kpọnụ onye nke ọzọ jụọ na-ese ịjụọ na-ese ọ dadịkwa mma ugo marụ mma iri awọ na ya anya ọfụma N'ekwe ya anya ọfụma kekwe ikpe anụ maka okenye chikwechi ichi ka egbe da esi ime bụ ibibe tinye ọnụ ị na-akọlaboreti ị na-akọlaboreti nke gịnị na-egwu mmadụ n'ọlụ onwe ya Ee, ekwe na anya ndị anụ kịta somebody like fino Flevọ ha ndị ahacha ndị agafechaga ebe na-amị amị ọkwa ị na-aghọta ndị a na-agbazi ndị mmadụ krismas ndị a na-agọzizi ndị mmadụ ebe ewu na-eje egbe mgbele na-eje ma mgbadama oke oruzie ka o ruru nke m ọgụgụ isi na ama mmerụ mma on ọ dịkwanụ mma ọ dịghị ọnụ mma ọ dịghị ọnụ mma ọgụgụ wee na-agwa gị na fino kagbọ mmadụ dị ọda dị kpọfee dị bọị flevo kpọrọ ndị mmadụ ofuchi onye a ndị ha tinye n'aka n'isi gị ụwa amalụ gị iriwe ihe gụọ ka ọ dịziri ịgụfụta onwe gị ee eh? ka o rute mụọ ọgụgụ esi eh, na ama mmelụ ya mana ka m gwa gị onwela ngụlụ ọ bụla isi bịa ndị anụ nwana amahụ ibelivu na ọtụrụ katakata ihe na-anụ agụ ndị akwara ya na ị ịghọtago mana ha gafechego ebe na-amị amị ụkwụ ọ bụla eto na anị ha ma gee ntị na-eke esi enweta atenshọn ndị nọ na mgbago ọtụrụ ndị nọ n'elu ọtụrụ humiliti loyalti eh, ị ga-adị humble ị ga-adị loyal and then endurance ị ga-enwe ndidi then ị na-ayọzi ichi gị wee nwee ike itinye gị aka n'ihe ị na-eme ọkwa ị na-aghọta mbọchị ọbụla chi gị si na ị ga-afụta ịfụta ịghọta ịbeze nkịta ịbebe nọchi nke mara na agwa gị ụtọ ọbụla unu ha ụtọ ọbụla unu ha na-eme ya unu ama mmechinwu ihe m na-eme sọsọ obere oge ka ọ ga-egbu onye na-asụ nsụ akpa afa nna ya kporuo ya n'isi na-ekwe ihe nna ya igbo bụ igbo onye wetala anyị ihe gosi na ọnya nwe ya bụ egwu ee patikulas ya o ji bụrụ ya nwe ya evidence o ji bụrụ ya nwe ya ya na eh, eh, details o ji bụrụ ya nwe ya ịghọtago amazielu evu ibi ụzọ mewe ihe dị n'egwu anụnwa ọgwụkwanụ ka ọla m n'ọnụ ndị okenye biko tinye na ọnụ n'okwu a tinye n'ọnụ ọnụ n'okwu a tinye na m ọnụ n'okwu a tinye na ya ọnụ n'okwu anụnwa igbo igbo bịakwanụ ee eh, ka amalụzi onye na-emegide nwanne ya ka amalụ onye na-emegide nwanne ya igbo igbo biko chetakwana ihe nna ayọ ee tata bụ the 14th day in the month of October so 7 days from tata gawa ka ọgụgụ o wetara anyị akụrụngwa gosi na ya nwe ya bụ egwu chetakwa na ose webekwe ihe nwanne ka anyị na-emekwa mana ya gosi anyị den ọ bụzi na o gosi ozi anyị na onwego ndị omiti na okotechego ndị mmadụ ịghọtago ehe na omitichego pepụl amazi na ọ na-achọzi m okwu mụ na akụtazie n'ụlọ ikpe ọnụ ofu ihe m na-agwa gị ma gị nwa ma ndị anụ unu niile unu ya nọ bụ ka unu marụkwa na onye ala nwụrụ nwanne mbọchị igburu onye ala n'ụzọ ka ị ga-afụ na ụmụ nwanne ya nọ onwekwe na-aba uru n'ala Igbo agazie ehe ọkwa ịhụla nke ahụ ngwanụ ngwa ngwa ka anyị anya na ihe onyonyo nke ikpeazụ a bụ ebe ya bụ ọgụgụọ eze ya ọkụ na wee saa ee eh, janka amani okwu wee gosi ya ihe ngosi makwanụ ihe ịgba akaebe nke o ji wee na-ekwu na egwu ahụ a na-ekwu okwu ya bụ egwu ya ka m bịakwanụ Good evening, good afternoon, good morning, depends on your location and where you are. ụmụnne umiwo. ụmụ Igbo ekene m unu na ịdị na-apụta na soshal midia na-abịazi much if you don't prove yourself and if you don't let people know they'll be thinking that a fool will remain a fool but they will never know that some days will become when a man will stand up for what is his right. Today I just woke up. This evening somebody sent me something that my own brother na-akpọrọ afa mgbe m na-ekwu okwu drop kwubezi okwu kpọba m afa das amaghịzi m ka esi asụda ife a n'oyibo ihe onye na-emere ada amapịa obi ihe a mirror. emere ọda amapịa ndị be anyị na-achọrọ m ịbịakwutebe okwu aka stil ma mma kpọkwa mmadụ afọ ahụ na onye nke na-ekwu okwu amarugo onwe ya hapụ na ọ na-akpọ m afọ ihe ọ ga-eji kpọọ m afọ bụ na afọ m dịkwa ụtọ ịkpọ actual ana o nwere ike kpọọ m afọ maka ọ mana m na-etisi ezigbo egwu ike o ọ ga-abụ ihe o ji laik ya afọ m ịdị na-akpọ m ji wee na-ayọ chukwu ka ọ mụọ nwa nwoke baa na ya afọ m because since m na-ekwu dị site na the no call anyone's name enwere egwu a na-ekwu okwu ya ya onye jere n'ikpu nwa ọgaranya that music <laughs> I will surprise you guys that na ụwa anụnwa na ụwa anwe ka ọ dị but it's good ihe na-eme n'ụwa you have to have details my brother mepere ọnụ si na o jele ịfụ ijele of Africa na Toscana ụmụ Igbo biko jụọ nụnụ ya mgbe o jere fu ijele Africa na Toscana mgbe o jere fu ijele Africa na Toscana bụkwa this ihe. ọ ka Flavour bịara obodo ahụ mana mgbe m lere izili egwu anụnwa bụkwa last year after ka m jeche competition on the life before burial of my father after burial of my father sorry or either before ka m nọrọ onwe m fon m ringi ọ bụrụ eh, ebe a ka m nweziri ike itinye ahịa ka e wee mara onye m na-ekwu fon m ringi ọ bụrụ janka amanikpo m ọ sị m kere ebe nọ nsị ya na nọ my haus mgbe ka m bi n'azụ Roban store Enugu steeti so o wee sị m na mụ na ndị dị kash chọrọ ka egwu ọzọ fon m ring ya afta ka mụ na ekwucha ọ bụrụ Kuti dị kash Kuti ezigbo mmadụ he knows what I'm talking about maka esi kwụ ụgwọ ma everything ọkụtibi ihe eh, mere transaction ya nwakwụrụ ụgwọ which na nkwụcha ihe a na-ekwu <laughs> ee eh, mma dị dị dị mma drọp ya mma drọp dị dị ihe a mee ọ dị month mana ihe gwụ ume ike bụ na abịa m dị egwu wee na-eti egwu tikata egwu bazia n'etiti mee and Janka was sitting there presently with them wee nọkata pịawa egwu a egwu izi nkụcha kụcha ya ozugbo m bidoro egwu a m ga-egosi unu ka ndị mmadụ si kwụrụcha ọtọ onye eje ekwe onye eje ekwe onye eje n'ibu egwu a bụ onye kere ụwa lekwa ikpere m n'ala chineke ịdị mma ka mụ ayuzu i can't even remember the self na o yitewe progression baby na yoka janka wee nụcha egwu ebe ahụ wee jee egwu ogene ịmago na-akwado egwu mgba nke chechekwa na ọjọọ so ya ka na uzi asị onye nụrụ egwu nwanne ya nwoke kụ ọ sị na mbụ nwanne ya mana nkịta ka m fụzi na ọ dị achụkwa m ka nwanne ya ọjọọ so no na-efili ka osisi ọnwụ ya gbanye m elu mana aka ndị mmụọ ozi na-eburu m agha mana ọ bụ na aka Chukwu adọrọ na ndụ m ifele m mana ọ bụ na aka Chukwu dị ya na ọ bụ na m ejenugobe chi ọzọ Jehova ya waa m n'okwu ha na-ekwu ndị Igbo ụmụ Enugu ụmụ most especially ụmụ enugwu ụmụ most especially kwuolunu m okwu ndị ga-ekwu nwoke pụta kwuonu ma ndị egwu ma musicians pụta n'ọnlaịn kọwalụ ndị mmadụ onye nwe egwu a imebi afọ mmadụ adịghị adị mma ịma na obere ihe mmadụ emebi afọ mmadụ ibia egwu m ji aka m ụfụ wee lụọ nwoke ibe mbebe gele ya o wee wele ya wee jebele onwe ya ka ya na anoda pesin mee ya somebody nọ there be musician wee nụ ya si na ọma nnọkakwa gba nkịtị ụdị ihe eme wee si ọ dị way from london wee kpọọ na fon si m na mmakwa na egwu m akịta na na enwere mmadụ na-abụ na-alụ dị egwu a ka ha bupute ihe nji wee lote mbọsị nyanwa na onwe ya n'ụlọ egwu a izizi ọ bụrụ that bụ izi m nwe iti egwu a ebe izi m egwu a abụrọdị na the cash na Lagos ka m tiri egwu a for the first time mgbe m ji show ndị live huch by God grace na m ka ga-eji nọmba the director ma ọ sị kpọọ nwa ji akụ and ebe the tin kacha ewe m iwe bụ na the young man jos na-asị asị kwụlụkwa ọtọ proof o mepee ọnụ na-akpọ m nwanne ya nwoke ọ bụrụ nwanne m ka ọ bụ somebody who can stand up in the truth na-atụ asị mepere ọnụ sị na mbụ nwanne ya nwoke ka mmanụ. ụwa niile jụọ ya ijele of Africa ọ batala na Enugu steeti on July 18 2023 ọ bụrụ na ijele bata Enugu steeti July 18th 2023 na ọ bụrụ na ọ bụrụ na the cash bụ ihe m kụrụ egwu that particular date biko kirie ndestin eh? unu ya unu amara nke bụ eziokwu ee ka nye unu ya ka unu kirie unu ga-afụ nke bụ eziokwu onye jerekwe n'ime onye ji ike 500 onye nọ broda jekwe chọọ nnọọ egwu ya arụ abịazina n'akụ egwu mmadụ I will forgive you because you are my brother ọ bụla another person mere ya mkpụgharịcha mụ na ya mechi ihe mụ na ya mechi ihe mana onwere Jehova gbalụ m ọgụ chukwu na-agbalụ m ọgụ ụmụ Igbo ụmụ Enugu na wesa ọnwụ na nwanne m mere ya iwe nwanne adịghị n'ọkpụ but be warned wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ ọzọ ọwa aka mmadụ aka nwere ike machie ntị n'ekwe ka chukwu na ha ene gị na-atụ asị eluigwe ga-ekpukpe gị isi eluigwe ga-emekwe gị ihe bikos na ị nọ zọgide nwa mmadụ ọkpa na-atụkwasị ya asị n'isi mepekwa ọnụ gị na soshal midia m dị mean na-ekwu ya I'm sorry for you you don't know what you are doing God forgive him ọ maghị ya ọ na-eme ọ ichubere ego bala ha anya ha agaghị amazi ezigbo ụzọ ha ga-eso gbaghara ya na ajọ na ya ọ na-eme ọkwa ikirichala ya bụ ihe onyonyo mana ụka ha bụ ụmụnne anyị abụọ si wee kwuru ọnụ ha ihe gbasara ya bụ egwu <laughs> ụmụnne m eh, mgbe m na-ekiri ya bụ ihe onyonyo nwekwara na otu ihe gbatara m n'uche a sị m na nke mbụ bụ na egwu a a na-ekwu okwu ya ee eh, n'agbanyeghị na ya bụ egwu na-ada ka egwu arụrụ ala mana ya bụ egwu bụkwanụ egwu eji adọ mmadụ aka na ntị egwu kwesịrị na-akụziri ndị mmadụ ihe ee mana otu ihe ahụ m bịazirikwara nọ na-ajụ onwe m si ọ bụ na ya bụ ihe ịdọ aka na ntị nke e nyere n'egwu ahụ onye dịkwala na ikpu nwa ọgaranya ọ pụtara na mmadụ ejeela n'ikpu nwa ọgaranya maka na ewepụtabedu ya bụ egwu ewepụta okwu esewela ee na keesi nọ n'ikpu nwa ọgaranya na nke ọzọ nọ n'ikpu nwa ọgaranya akantị nọ n'ikpu nwa ọgaranya we na-asị ọ pụtara na mmadụ agaala n'ikpu nwa ọgaranya ahụ a na-ekwu okwu ya nke a <laughs> na-ewepụtabeghị egwu okwu esewela keesi apụtawala maka ya bụ egwu ịkpụ nwa ọgaranya <laughs> ọ dịkwa ka mmadụ agala kpaa ikpu nwa ọgaranya aka o <laughs> ọ dị mma nke ahụ ewedịrị onwe ya biko ụmụnne m eh, ana m asị onye ọbụla wetuo obi ee eh, onye ọbụla wetuo obi n'ime ndị a na-abọ na-azọ ya bụ ihe maka na dịka anyị si wee nụ ee eh, Janka Amani na Flavour bụ Ijele of Africa arụwala ya bụ egwu ee nwanne anyị nwoke nke ọzọ bụkwanụ Eze York ya na anyị dons arụwakwala nke ha ewepụtakwa e ya bụ egwu ndị a wepụta nke ha ndị a wepụta nke ha amaghị m ka ọ ga-esi adị mana asị m kwuo ana m asịkwanụ na akpa akpa arahụ n'ute ee enwekwara na ike ọ bụkwa na ihe a ga nwa eme unu niile gbakọ aka ọnụ ma tie ya bụ egwu wepụta ya ma flevọ ma anyị dons ma eze yok ma amani mbụ janka amani ana m asị na ọ ga-abụkwa ihe dị mma uche m ka m na-ekwu ọ ga-abụkwa na ihe dị mma ma ọ bụrụ na unu niile ga-agbakọ aka ọnụ kụọ ya bụ egwu ma wepụta onye ọbụla etinye uche nke ya ebe ahụ onye ọbụla etinye arụ nke ya ana m eche na ya bụ egwu ga-amakwanụ mma ma karịa ọ dị mma gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmara nletu anyị eme ya deere ebumnuche gị etusuo hụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi n'uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso ebụrụ anyị sonye ekelekwa gị wena asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere m bụ na chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwa mbụ ị na-ahụhụ onyonyo anyị a sị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa nyere akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook ọ na Instagram ka na-ahụhụ onyonyo pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị ike na-enweta ihe onyonyo ndị ọzọ ga na-ewetara gị n'ọdịnihu ọ Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ TikTok itikere m folo ma atọ ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo ndị nwe m ekelekwa m unu wee na-asị na unu niile mma o ise ngwanụ tụsọwara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share button ya maara gị mma onye nke m udo dịrị unu